ka njugodu lee ebe ọ ya ịmakwa na ọ ọnụ ntụ ka ya mma bụsọ ọbụla ihe akwụsị nwunyeli mmanya niile anyị na nwunyeli ịma na ebulugo ọgaranya ịbatazia nhazibe ya ọfụma n'ụlọ nnelie biko nwanne gị nwoke zipụrụ e si ya gabon ya si na gabon jee togo si togo ga gana enweghị o ji wee lọta akwụkwọ mba agụ na agụ m ọsịnọgị mbọ hmm? ị mara ebe ị sara ahụ gajechiri akwa gị ebe a ọkwa ị ụmụ anya ajadu niile ndị niile na-egburu nkwụ ndị niile na-asụ ọrụ ga ebe ya eh! chineke nna m n'eluigwe wuru ụwa mere mgbakwasị ụkwụ na-aga na-eme ọ bụ na ibe ya dị ọma oke ohi ka m mụrụ n'ụlọ ahụ emuchaka mmomi mana ị na-alụ nnụ oh, onye mekaniki anyị ya na-abụbi na ya adọtụwara nwaanyị o ji nwa bụ onye arụla na chineke tọrọ mgba n'igwe onye arụla na chineke tọrọ mgba n'igwe onye ajọ obi chineke tọrọ mgba n'igwe ebe kwuru papa akpọ mma ma abịa ụyọ gị ị mara na shi hmm. a mgbọ nwa gị were ose je tee ya anya ee mgbe ọfụ nwa gị were kee n'anya nke ọma n'anya nke a anya nke ya anya nji afụ gị anya eteghị ose n'anya na-afụ m anya ya ọ dị ka anya etere ose eteghị ose n'anya na-aga n'ezi ekpuchiri e ya aka n'anya ị na-afụkwu nwa mama mgbokwa nke ịma o anwa gị werela ose tee nwa onye ọzọ anya hmm. gaa nọrọ nga aferi ọnụ okebe gị tebe o si na anyị na-akọ ihe na-akọ oh, isi okebe m oke ka ị kpọrọ ya anwụnta ee eh, otu aka isi wee kpali ya o wee were ose wee tee gị n'anya ime ọzọ ọ ga-ete gị n'ike ịkọ ya ya nwa ya nwa ọma mgbọ ya wo nwa gị mere ihe ọjọọ kama ị ga asị onye nwa gị mere ihe ọjọọ ndo ga nọrọ nga na-efe ọnụ eh? ọkwa ihe ọjọọ nwa gị mere eh. gwa gị ịjụga m ọjọọ nwa gị mere ma ọ kpalịa ọrụ ose tee nwa m anya gị sole ihe ọjọọ nwa gị ọ na-abụ kpalịa mmadụ e ọra onye nye mmadụ mkpara ọra pịa mama mama ihe agwọ mụrụ aha ya ito ogologo ịfụkwa gị ya ihe agwọ mụrụ aha ihe oto ị na-afụkwa ya ahụrụ gị ị ga-anwe ọkịa n'obodo a ọ bụ ajọ nwa mma ọmụ mgbọ ma nke <laughs> a lite baịta mbụ ihe eh. zede mbọ nkwara nọọ nne m si m bịa gwa gị na ọ gabago nzukọ ngwa nzukọ a ka m na-akwado ka mbe mana ike adịrọzi m ike adịghị mm. ma bịa nnaba m bịa bịa bịa bịa bịa ka nyezie gị ego a ka nyezie nne gị ka ọ tụgharị m eh, ọ ka mma ngwanyezie nne gị ka ọ tọọlụ m na nzukọ mma ọsọ nke a ọsọ nke a ngwaja nke ọma ee njemekwa ihe m na-eme mmanya adawaghị ọ tọrọ ụtọ ka m na-adịkwara gị mmanya ọmụ bụ mgbọ iji ego iji ego odudu odudu bịa butere anyị mmanya ọzọ hmm. Hmm. nke agwụna ka m bịa ị bịagwuo bịa nọ naanị n'ekwe na-enye anyị nwoke ga-egbo iji ego ibe ndị a na-agụzi n'egwu adị m uwe ụlọ dị na-agụta ya ewu ewu chekwa ka m unu hmm. ọkpọ na mgbakọ mgbe ma onye na ọkụ ụnụ ma na-asị na ewere obere iko na-aṅụ ọ na-agbakọ ewere obere iko na-aṅụ mmanya ọ na-atụju ife bụ na egwu na ha agbachaghị asị na a ga-esi ọnwa eme m itinye ego ọ bụ m ego odudu ọ gaghị akwụ ụgwọ emi maria ilekwara nkwụ ahụ ishikwashiri ọkụ akwụ esigo m ya onye nkụzi onye nkụzi ụlakpọ mama maria abịa m ka m were ego m na anyị iji kpaa abalị ịkpa nne abalị were n'oche mma nọrọ anụ mma mara ya abịa m ka m were ego m mbọsị na-abịa isi mụnye gị oge mbọsị na-abịa isi mụnye gị oge mgbe enyezikwana gị oge a taa mama ọkpọ biko nwaanyị dị m okwu ọbụla ngichi gị nyenu m oge enweghị m puku ise mama ọkpọ biko nwere nne m biko mma mara ya enyego m gị oge rinne ọkwa gị na nne m dị na mma biko na ọkwa gị na abịa ezigbo ọyị ị ga-enyerịrị m otu ihe m ga-eji wee si ebe a wee pụọ taata ele ihe m ga-enye n'ugo elekwana ihe chọrọ chi mmee ị ga-achịnye m akwa iji eje nzukọ mama ọkpọ akwa nzukọ hei mama ọkpọrọ ịkwa mma ọkwa ịmara na chi onye ọwụla ama ha akwa ya bịa nzukọ erie ya uru ọgbasarọ m ọgbasarọ m nzukọ e, izu hụ m izu bịa bịa elekwana ihe m ga-eme ma bịa kwụọkwa gị ụgwọ ọgbasara m nyere m otu ihe m ga-eji wee si n'ụlọ gị wee laa taa mama ụgbọ bikozie ejikwa m ụdịrị ihe amara gị mama ụgwọ onye weta akwa nzukọ anyị gị kịta nsogbu gị niile ana ee hei daalụ mama ụkpọ amakwa m na ide otu ahụ hei nwaanyị agbarazụ ege hei ụbọchị nkịtị echi dị ime biko gaa lee ihe m shiwere n'ọkụ Maria, Amarachi, nne, ewu na-aga. Maria, ụmụ ife nnu, ka m jụọ gị. Ọ eziokwu na mgbọ kpọrọ ose wee tinye gị n'anya. Hey! mgbe onye nwere mgbe ịda akọ n'ebe ekwenụ ụjọ a ga-atụ afọ oburu ụzọ a na-eme ya eme ọkụ ya nnu n'ime obodo ahụ na mgbe kwachara ose ma nke nke ala ya chụọ odo odo wee wee tinye gị n'anya mgbe ọbụla iburu ire ka eke na-akpagharị ịnụrụ ịnụrụ ife ọjọọ ma ọ bụ na ime ihe ọjọọ ka m gwakwa gị adaugo ka ada eke sikọsikọsi ka na-asị arị n'obodo abụọ si mmadụ ga-asịrị gbọta m afa ma afụzikwa arị ihe mmemme onye a e uche ya ga-adị ya na chineke toro mgba n'ike onye arụla na chineke toro mgba n'ike onye ajọ obi chineke toro mgba n'ike arụla na chineke toro mgba n'ike ajọ ya. kwanye dị obi Nade kana man. Nade afuzo. Fuonye. Eh. Wọ́n fún ku. Mba, so ni kan na. Wọ́n. So si van fobo, ife de ka blum blum. Mo onu kan na no. Ai! Ai! Ai! Una una de. Ei, ei. Una na ndo ndo. Eh? Ai, o tu oma. Abani oma. Ngo o tu oma ngo abana wa. Na mo abo bridge na wa. Ngo da. Ah! nọ na pụọ ala ngwa wee aka gị adịcha ei ndo ndo ndo budoza ọma ngwa ntị ka ngwa gị ọ bụkwa na anyị na-atụ gị egwu anyị ma anyị ji gba gị nkịtị onye ka ị bụ dị

oroma na ajụjụ oh, oh, na ha ha ndị Igbo eji ajụjụ asa ajụjụ ajụrụ gị ajụjụ ijikwa ajụjụ saghachi nye azụ mgbọ anọ ya a sị gị kedu ụdị ajụjụ na-ajụ m ihe gịnị asị mgbọ nọ ya oke gbakpim gbakpim ị na-agba spidi nwa gị nwa gị nwa gị nwoke mhm. bịara n'ụlọ mmanya m kpọkọrọ ndị oye niile ma ndị mfụlụna ma ndị mafụ bụ wee bịa wee nwee ife asị isi aṅụ na mmanya nwụcha ṅụọ gwa mgbụ gbada ee kpọrọkwa ife ndị ebe anyị na-ada ajụ na-ajụ ọ na-ada adị mma ọ dị mma enwe na-akọ nri enyi bụ nwa gị nwoke a na-eri eri mma bụ enwe na-akọ nri enyi nwa gị nwoke a na-eri eri ka ọ na-adị mma mmadụ kpatacha akọ kpatacha akpatacha orie mafuo eji akpata atụfu abụọ ọgaranya kedu isi ajụjụ ị na-ajụ m ihe kọwara m nke ọma na-agba okwu gburugburu ebe ajụjụ a na-agba ọjọọ kpa bụ na nwa gị nwoke bịa ṅụsịa mmanya ya na ndị ọyị ya ee wee nye m nwa o nyere m wesi m bịa n'ụlọ ka onye tọpụ m nya ka m bịara iwere m ọnwụ na iji nye m ọnwụ na ọna ịkpọpụtakwanye ka onye m na onye sị m bịa were ọ gwara gị na nwere ego nyere m ka m dowere ya ma chere ewen iwe nna nwaanyị chakakwụ nwaanyị chakakwụ bịa na ego nọ na be ga mụọ na nwambi bịa ntị ka ihu ya nwa gị metere ọkwụ na ihe nwa na-asụ ka ekete gbasakwara m kama na-eji m n'aka na iburu ụzọ ntị ọgwụ nọ n'ime ebe a ị ga n'ife na gwara mpa mgbọ ọ bụrakwa mkparị ma mgbọ ihe mere na nwa gị nwoke bụ mgbọ ji m ụgwọ o ji m puku abụọ puku abụọ ka o ji m ya ka m bịa ka m ọ na iji nye m ọwụ nọ mpe onye m mgbọ bịa na ụlọ mmanya nwa mmanya ilebesizie ya ọ jide ya ụgwọ gbam ka ị m nwaanyị chata akwụ pụọ nwoke ụgwọ ka ọ nabata ị ga ndị mụrụ m kedu ka ịmụ na ya chee onye nzuzu bịa kpọtara m ebe a chere nwaanyị ka kwuo na iji gara n'abalị apụtaghị ihe iji gara n'anyasị ọpụtaghị ihe onye gara agba agba dịka ọbara m ego m ka m chọrọ ya mgbe m ka m gwakwa gị agaghị m esi ibe gị a wee pụ ma ọ bụrụ na unu enyere m ego m n'isi ya ara ka udu mmiri na ụbụrụ nọ n'ime ya

isi wee gote ihe ahụ iji agara n'anyasị ihe ahụ iji agara n'anyasị n'elu ya eche na anụrụ nwaanyị ma na ihe nụrụ anụ ọhịa jije nwụrụ m onye nzuzu aka nwere ogori chineke mere m ebere chineke ị ga-anapụtakwa m n'ije ahụ aka dị ọcha ka m gakwa baha ka m bịa ndị ụmụnna ajagbo ada ada bucara bucara bucara ufum bolono asengo ngocha ngocha oko akana ko oh oh oh oh ebe na agbaje aba ma adịdị nke adịdị ịhụnanya ụdị ata ngata ata ngata ata ngata cheka mba ime cheka mba ime cheka mba ime ka mba ime Hey! Hey! ka mmadụ ije Jerusalem hmm, kpamaka kpamaka kpamaka ebe eh, a chere ee ada ada amaife chọrọ ịgwa gị ee ịma na o nwere ebe ya bụ ị na-emetụ nwaanyị aka ọ na-eme jigijigijigijigi nne gị aṅụ nke a mmanya na-aba n'anya ka ị na-aṅụ ada nke anọ pụtara na ọ gaa wa anọ na-agba ka mgbe gbara ahụrụ nwa dibịa eh? imee nne anya ka sị na ịfụlọ m eh, udo adịkwa ụtụtụ ekenesi eh? e na m ekenezina m onwe ya ejikọ m na gị ekenezina m ife m n'ụzọ gafere onwe ya ada ihe na-eme ya ozi gị bụ iwetara gị ma ọrị e? ihe na-ada abịa mụ na gị na-emerụ mbichara mbichara ibi na-ebisasị m aka ebe dị ọdanya gịnịzi kpatara ị na-azị abịa ma nsusu ị na m na na-azị abịa eme m obiọma <laughs> ịbachara m datara gị e? anyị na-akpa nne ma nke nsusuri ọnụ ma anyị metụsị m aka ebe dị ọdanya e, onwe ihe mere aka ji m omeji gị ụtụ yi dị nnọọ ka nwa akpịda Oh. ee eh? ka iji chọọ ka mụ nwa bụ ada ugo nye gị mbichala awụrụgo nwa kpọdo ada mm. ee mba na ada na ada ada ada adekwuzina ife a ị na-ekwu ife a ị na-eme mecheta ebewe nya ị na-agwa m okwu mgbawa obi ada chetakwa ụbọchị ya nya cheta ka anyị si emechara ụmụ ife ahụ ee eh, inye m nsusuri enye gị nsusuri mm. mmanụ eh, akụnụ aka nri kwa aka ịba aka ịbakwa aka nri nsusu na mmetụta arụ ọ bụ ajọ nwa onye arụla na chineke toro mgbani ajọ nwa chineke toro arụla na chineke toro mgbani dị obi chineke kere ọkpọrọ isi onye arụla na chineke toro arụla na chineke toro mgba n'ego aja nwa chineke na mgba si akwa n'ịka na-achọ ọrụ onye nke owe ezu mgbe ajọ nwa so were ya afọ hmm? ọ nke ka a a na-ekwu nwoke nke ị na-ekuli elu na-ekutu ka nwoke si na nwaanyị wee litu udo adịkwuo onye nke a dị ka elile fọ ka asụchara asụcha enweta ụmụ ya enwerọ mmanya ka m gara ịzụ tupu m fụ ọbụrụ ya bịara ebe a ọbụrụ ya bịa ihe anyị bịa ka ịma na ọya eme ya ịma ọgba tumtum nụ n'ọgba tumtum anyị butere ya tụọ ya tụọ ya cheregolo cheregolo ụnụ kpatara ka onye golu mụnwa agbụkwa m ọzọ achịcha m ka lasbọn ewu amụọ m ka nwakpa ịṅụrụ aka mụ ọkụ jeru mụnwa zụrụ rie m nsị nyụrụ ị na sị m jụrụ m zụrụ ọgba tum tum a onye ya anya nsogbu adịrọ ama m na ya anya m na ọkpa ga-epeka ama m mana ibe me m bụ na emejedute ya ga na anya ara gị đi eche eche ebe ọ bụla eche eche esi onye ngwa ya bịa ya bịa buru gị ị nọrọ n'azụ ị na-ekwela oyoyo ya achọta mmanya ya ga na-ebu m ọ dịkwa mma maka na akpa na-etinye na kwa ụbọchị kwa ụbọchị were eji azụta mmanya n'azụ nya bụ ife na-emetụzi m n'ahụ ọ na-ewe onye ọ bịara na mmiri ahụ m na-agwụ agwụ chekie chekie chekie ka nkiri chekie chekie ọ dịkwa mma ọ dị đi iji

Isi gini? Ise. Pugi ise. Ise. Pugi gini? Ise. Ise. Ị tara akwụ ka ọ ka eze anụ ọdịm ihe ise. Anụ ọdịm ihe Maka na ọ na-asụ ihe unu. Ọ Efuru ya. chọrọ ahịa, unu ga-ama na puku isi unu kpọrọ. Ikwuru puku ise fụ ya na ntị nke ọpụta ebe a. Ọ na ntị nke

ebi ano maka wa nkɔbu ne nwanwanwanwanwanwa wɔ ɛsɛm ne yɛ wɔle ɛtɔ ɔ ɔfu ne ise mma mo ɛyɛ ɔla. ìsɔrɔ yɛ n'o de a. nsogbu anyị atapigo ya bụ okwu wetazi igbo weta igbo ọ dị gị mma n'alụ na ọ bụ ụlọ anyị emezi ka anyị anyị anyị anyị ihe bụ ego nchọrọ iji wee je gba mmanya hmm. eh, ego nchọrọ iji wee je gba mmanya hmm. mana ebe ọ bụ n'ọya etu o si wee dị m ga-enye ụnọ ya eh, ọ dị

Eh, ayi mm. mm. mm. e, e, a bɛ naba se. nana deɛ. o nana deɛ. bila o ye ko bila ko ka bɔli ɲini. o bɔ o bɔ. bubu bɔli. o bɔ bubu. wa bɔli yɛ. e kɔni ma ɲɛ o. o bɔ wa bɔli. daga bɛ wa bɛ wa ɲɛlɛ ka wa bɔli yan wa. bɔn o wo ko e bɛ na seɛ ba o wo bɛ na i n'a yɛrɛ mɛ kpakam ogene ina puara na ba ta ta ta ogene na de ga ga ngole chai yele lesị gị isi m bịakwa ya kwụ m ụgwọ nkwagbu egwu n'ọdụ ekpemololo ịma ihe bụ ọdụ ekpemololo ịgbara egwu ịgbara egwu na ị na-apụ ka m ma ọ na gị nwa ebe onye nke na-egbofuo na n'ime ọsụsọ pịa mkpụrụ mụ na a na-abịa ihe ife ata mụ na ya ngwa tinye aka tinye aka kpawa ịkwanụ oh. m okoro ọzọ gị na mma waka ngwe nne gị oke ọsọ ka m ugbu a na ka ọ nọ na nekwana ihe nji isi iwe okota nnọọ eh? onye ka ga-esi nke akpakpo n'ime ebe enyi biko kwanụ m anya bịa nyere m aka ha gbara ya n'ụkwụ na abụ na ọ na ife agbara ya na ofu ọkpọ kwe na-eji ama nka mezi wee bu ebu na ọ ebu nka mma Maazị Ogbonna Maazị ọ onye kpọrọ n'oku n'ụtụtụ a unu bịa soro wee ṅụrịa ihe Jehova mere m ndị ukwuu n'ọnwa ma n'obodo oyibo asụ n'ụzọ ụmụ unu n'ụsụ n'ụmụazụ ụmụ unu ha na-agada egbu akwụkwọ dee serebi nke a eh? isi na nke a na-akpọrọ ya senti sentiremi maazị ogu ah, ah, um, maazị ogbonna ịmana dibịa bekee gwara gị sị aṅụkwala ihe na-atọ bịrịbịrị gbarakwa nke a ọ bụrụ na ị ga-agbara nke a eh? gatara ya ebe ọ na-aga enye nsogbu ama m na ọbụrụ kparịka ịkpọ m na be gị ka ịkpara makwa ya Jesus Christ of Nazareth ya wụ n'ihe ma ka ewee kpọọ m ebe a bụ ka ị agwa m na nwa m agaghị egotenwu is not St. Mary is not gịnị na nwa m egotenwu ya maazị Ogbonna ọ bụrụ na ọ mkparị nọ na onye na-ege anya ma na ndụ adịghị n'ime na ọ bụrụ na ọ mkparị hmm, na ọ ka ndụ wee dị wọn a ti dá màlúwa àná màlúwa àná. ilé wọn máa ń lọ bàtà wọn ti sọ àlù tó lọ bẹ wọn ti sọ lọ yóò bẹ bàtà. máa ṣe nọ́ọ̀tù wa máa ṣe nọ́ọ̀tù o. máa ṣe nọ́ọ̀tù àná ẹgbẹ́ bẹ̀rẹ̀ mọ́ ẹ. nọ́ọ̀tù nọ́ọ̀tù gbanadé àná ẹgbẹ́ bẹ̀rẹ̀ mọ́ ẹ. ọ̀gẹ̀dẹ̀ ọ̀gẹ̀dẹ̀ ọ̀gẹ̀dẹ̀ ọ̀gẹ̀dẹ̀ ọ̀gẹ̀dẹ̀ ọ̀gẹ̀dẹ̀ Ai, ibanu gẹ́gẹ́ bá. Oni ni mi fa ro ba mo gẹ́gẹ́ ni mi. Oni mo bẹ so. Wo no ku. Bigi wo ni we kan o. Ai. Uno ni na bo ku o, no bo ku. Aku, uno aku, uno aku, uno to na bo ku. Ai. O wa ni ni o ni se. Uno aku. Ei, ei, ei. Ei, ei. Aku na da tu ne. Nu na ka isi ndo na bo ku. Iu na. Mali ko. Ei. Ai. Obu, obu ni se bo. Obu ni webulu sebiri àwọn àìtì rẹ. méjì ni. ọ ẹgbẹ́ náà létò kan ní ewu. tọ́ ọ yẹ ewu. ewu yà wù kìí. efere efere esi. nínú abọ́ mi kìí sigi kìí sigi adọ́rọ̀ mọ́ nínú àfíà àná tó. dèjì ń wúdi. Ọwọ́ yẹn ń jẹ àìkè mi àìkè abúlọ̀ mmadụ. ma gịnị ọkwa ọgwọgọ nga abụzina m afọ n'obodo a na m eme gị ihe ericha eficha aka ọkwa ọgwọgọ ya ma ya ma ọkwa gọ na idiot biko iwe iwe iwe iwe o nwere ofufe nche ịgwa gị ị na-anya afọ ụmụ ka nsụpụta ga n'anya anyị ị na-amasị ile anya onye nke na ụmụ ka o nwata onye nke ụkwụ onwe gị n'anya na-abụ ntị ka nke a na-achapụ aka nenu ka ibikụ bute ah! wee na-afụ mmadụ n'anya onye ara maka isi m otu a ka o ji akpọ m udene ọbụna na nna ahụ nkara ya mụwa mechara ihe ma isi ehicha eficha aka gị nwa ka kpụdebe si gị n'obodo a nụwa onye ma ga-aga amazi gị ọkwa gị na-esi ka osisi aja agbaji e na anwụrụ onwe ya mmanya ata anụ agagharị i chere mmadụ na ozi niile ana m arụsi ihe niile na-eme nwa bụrụzi ata ọta afụ nwa bụrụ ọnwa ite naanị n'afọ ma ihe ekpopụta ego niile nwa anụ nọ zite nnukwu ego ọ nwa na ihe ripịa ga-ewepụ m na ga nna gịnị jụọ nne gị ha jụọ ọ gịnị papa gị alụrụ ọnụ ọlụba kemgbe ọ na ha akpụọ isi ka ọ kwụsịa otu anyị fi isi esi kwacha iche na oje oje eje kpụọ ọkwa alụrụ ọnụ na-edebanye isi onye dịrọ obodo ya na ego niile nwanne nwoke n'obodo oyibo na-ezite na ọnaka paịka ọ na-anata obere ego na-anata n'aka dị ọna njiri na-efichagodo onwe m ka ndị mmụọ ile anya onye fụkwana nke ọma na nwa m si n'obodo oyibo ya ka ọ bụ na o wetazi ego olu papa ya na-eri nna ọ ga-ede ka ndị gwa nne gị sị ewepụ m aka n'oluo gwa nne gị ka o wepụ m aka n'oluo mana mma ego nri na-ese ọ gịnị na-esere mma mbọ na mpa mbọ ego nri mma cheru ga mba unu weta ego nye gị ife aka unu na-alụ nye nwa m zite nye gị Mbọ, iwelu nye mgbọ gịnị ya na-eli nwa nọrụzie Mbọ, ozu ọdala nwaanyị hapụ m aka n'oluo oo ife unu na-emezi n'ụlọ bụ onye gị inye mgbochite mụnwa bụla onye ụfụ gwa nne gị sị maka n'olu gwa gị sị maka n'olu bụ ihe na-emebi o achọrọ m ka ego ba aka ka m were ndatagharuo ọzọ goyi nye m ego waiva ofuma ila kuivaka ililoni nininali akona mwana awo kuna liyekiesika kivendele kukangbaleda lenu obuleva gap nyamu makalonu nyamu nyamu ola mume kume da de kire keme fikon tante bi ya so se enwume ke de mu kine ku erika eh nchicho bi kwanu yimi eh chineke bia bia bia obo esi kwa bulu mu nfu kukum. m jeru jeru jeru iwe nwoke aka ịdịka aka tata ofu kwa bulu mu nna nna nna afịa ọba n'ime ọmụmere ya nweta ekwe ya ekwe nweta ekwe ya ekwe ọkwa iwu ele mfu ikuku a na-ewu na-egbeji n'ụlọ ozuwo ozu ikụta mfu ikuku a iri esi iri iri iri aka iri esi taa si kpọrọ ọkụ kɛkɛ ka ma su ko mali ɔ cali cali mɛ ka mɛlɛ ɲani ka ka ka ŋɛ ŋɛ fɔlɔ ke fɔlɔ ko ɛɛ ɛɛ ɔ b'a tu tumu kuyɛ i n'a yɛrɛ bali bali ŋɔ liya se. i yɛrɛ mun f'i kuku. n bɛ ko i dusu. makatum ɛɛ ɛɛ makatum i wulili bu iwu i yɛrɛ ko ne mun f'i kuku maa mɛ i fɛ di bo tu gɛmɛ n wolo ogun su bɔji. iwo tu ne. i nɛ mɛ o wele. ɛɛ a yɛrɛ ko mun f'i kuku. n bɛ ko i f'i kuku. daga bolo ma ma k'an bɛ to ɲɛna kan. k'an bɛ ŋɔ i fɛ kɛ o dudu. ana furu n tɛ o. ɔ b'a tutu n bi yan. o ma gɛn. o dudu. ana ɔbɔ ɔbɔ ɔbɔ yɛ mɛ bɛn na n kukumu e b'o ja ka ka ka ta mɛ bɛn na kukumu. i y'a fɔ n y'i kunna o b'a tuntun k'i gori kɔnkɛ na o gori kɔnkɛ zuru ezu. ne ne ne ne ne ŋun a b'a tuntun. ɔbɔ o dudu. n'a ta na enwe ọgba tutum ebe a zuru na-ekwu ha ba m ntụ na ọgwagwu ya ọgwọ ozugbo aga aga ọrụ njakịrị kwụsị ya ihe ahụ ọgba tumtum m goro ego mụ nwa egoro m ọgba tumtum a na onye resịrị ya fadụ abụ ọ nwere ụtara ede ụtara ede asụkwala asụkwa ya bụ na agwa ifuru obodo a agwa ifuru obodo a

Nobre ya di fi é? me. Nobre ya ni ya. Ọkùnrin náà bọ̀. Ìjẹ́ mo ń wá. Ọkùnrin náà bọ̀. Ọkùnrin náà bọ̀. Bala náà bọ̀. Sáà bọ̀ mi. Fáwọn ṣáì. Ifuya. Maria ou vai, Nada. Ei! Malha! Ai! Ai! Ai! Ai! Ai! Ai! Ai! Ai! Ai! 你来进来，我我要进来。哎，Ejimi yokwu ya. Ọ gbara ncheta ya. Ejimi yokwu ya. Ya nke anyị na. É, não, não é. Não é. Não é. Não, não fala aí, não é pra música não né? Fodeu. Não, não é. Que ele vira chulei não Mó carro não fua, bico, não bico. Mó. não vai, mó. Não, já, tu vai, um, um, é, ele tá acabando. Ele não foi nada. Ele vai te ver chulei nulo, mano. Um que chala chala o chujo o te. Vai se nem vai dar. Vai. ma efu ahụ efu bịa na-eme ka m fie gị mmiri ọkwa jebe ihe ofu ahụ ọ na akwa adịghị gị mma mama gi mma nụ ibe ụta na gi mma mama mma ka để miệng mà cơ sở gì nhỉ? Ơ? Chia chia quạ bé bà. Thế. Ọba ajọ nwa. Biko waba. Ajọ nwa Chineke doro mgbani. Biko waba. Nna, mbọ. Nke na-aga dịkwa mma. Ọ dị mma, mbọ nwee mee gị mbọ bulu efela a k'i sachalụ ah, ese mụ mba ịsala efela ọ ma idela nne ya ma na ọ bụrụ m kedu ebe na nwere ife gị bụ nwaanyị chi metụ aka ọ nje kpọ onye ya bịa na-ejere m osi n'ụlọ ife niile m nwaanyị eje nsi esie nsa asa bulu efela asa o Abọ́kọ̀ ọbọ̀mà. okenye bịa ọbịa ogbu akwụ a n'ọhịa okenye ga-egburiri akwụ a Okay. mama mbọ hmm? enwere ego ị nwụrụ n'elu ihe na ndụ were na-eme gịnị isi m ebe a wee kwuru ana m esi n'ibi were enwere e onye bara n'ụlọ ebe a Ode ji na jume dai fro. Ele me na ga chuko pa muna kina bu binu. Mbo aba ko nu no no. Mbo. Mbo. Hey. Ke. Ego zuko. Ego zuko. Owelie. Hey. Biko na anụ na agụụ na agụ nka site ya gị na nwaanyị ihe atụrụ ụwa anaghara ite ogologo. Nna, nna, wale mụ. Ọ, alụ mụ amụrụ, iwere mụ.

elekwana ebe ị na-apụ ya ejije anwa m ifuru achọrọ m ịkpọrọ ya gaa nnọọ ka nje hụ ọpụrụiche ahụ mara ihe ha na ọpụrụiche gara ọpụrụiche ji wee goro ya ihe ọkwụ na ntị eh? Eh? ọpụrụiche eh? papa mbọ ọ dịkwa mma ọwụ naanị gị wụ onye amachi ọpụrụiche wụ onye ara ọpụrụiche wụ onye ara isi ezughị n'ihe okohe jiri chụfụ ya amị gị pụrụ nwa gị pụrụ ngo ọpụrụiche ọpụrụiche ga-ejikpa akpali ya sugbu ya ya anwụ ị chọrọ ịpara ozu ya ee ka nga ọ ga-agakwa mma chịpụrụ na ala m ụyọgo eh, jee ma jeje mba mpa achọghị eme ka achọ nke nwa achọ nke nwa nwa achọkwara ịnwụ mba ndị agazi eh, ana m mba ịsha ahụ zuru oshi nwa wụ onye ohi oshi ọwọ nọ nna ọbara ya nwa gị onye oshi onye oshi nwa gị ah! ya lama nga gị ya nwanne nwoke a mba ofesi o okwu na nke na ihe m na eze na ezigbo ọyị ọkpa ọyị nwoke saịla ọgịnị o tekwana mụ na gị fudobe ọgịnịzi ihe mee mbụ na mma m mụ na mma na gị ayịzi sai onwe onye ama m n'obodo a dịka ozugbo mmadụ dee ihe ikpu n'isi isi ọkwa ezigbo nwa eh. tụfụrụ onwe gị aka <laughs> kọọ aka kụọla onwe gị aka ịbụ ezigbo nwa mma m wee sị mụ na gị ayịzina ịmakwa mgbe nwa na-akpụ isi anụ a mgbe m na-akpụgodo nke m godo ajụrụ m ya ajụrụ m nke ụdị isi na-akpụ ka ebe a na-akpụ afọ isi ndị na-akpụ nye ngwaba na ọkwa sụwa na nke ga-ama m njụzi ya mbọsị a ibe ọkpụ na nke ya ọsụ m nọ jinja bịa bịa ahapụ onwe ihe m bịa em ọkpọ biko onwe onwe n'ihi esi wee nyetụ m ọkpọ nọ na be gị ka m na-achọ ịga biko oyi m onwe onye esi wee gbazi itu m nwa obere ego m ma-enye gị agbaso onye nwere nsị gị esi si, biko biko ị na-agbazi m ego e, enyi gị ebe e, e, ụlọ ebe a na-edebe ego ịma na anyị bụ oke biko mee ya saa onwe nke iji weta agbanyeghị na ipe ka eh? Eh, biko mgbọ ọnụ wee mebe na papapapapa ka ọ bụ n'ọkụ maka ngwa ọrụ ọkwa ọnụ eji wee biri akụkọ eji ọ inu eji wee na salas ala ụwa niile mụ na na-ayị ala ekwensu mọkwụ na ọ na-ayị ala chukwu nọ n'enugwe mana ọ na-ayịkwu ala maka ife bụ n'isi ọbụla bụla ya ya mere na amenyere ya ka ọnwa nwanne anyị bụrụkwa ezigbo enyi anyị nwoke ghọtago nwoke mebe mme mbụ na enwekwa ụdị ego ya bịchọ ịgbaziri m mmara nwekwa mana ka ọ bụla nji ọ bụrụ nke a ka ị chọ nye gị mana ọkwa ọkwa abalị ịtọ ka ikwuru ọkwa abalị ịtọ ka ikwuru ọ gafe abalị ịtọ <laughs> onwe nke ihe

ọpụrụ ichebekwa nchụwakwa nke m ga-emekwa gị gbaba na nwere ikwu nne ọchụba gị na-agba ee ọchịba gị gbaba mana ọ achụ gị mm. otu ụbọchị anyị ga-akpakọ debere ya maria mm. abịa nabata ka m weta enu gị ka i wejere hụla iruola ga agwa Mercy na Sọnde chachi nwa obi ama nwa nọrọ ọpụrụiche egbufu m onwe onweghị ọpụrụiche ga-eme gị mma onweghị ọpụrụiche ga ime ma na gị isi onweghị ọya ma ma mama abụ ya nkịtị gị mm. gwa nwochi nwa obi ama nwa mm. nọrọ onwe gị anya ọpụrụiche mm. mhm. ọ pụrụ iche ewu onye ara ndị nwe ya na ekpọrọ ya eje gbọọ ya ara agaghị eje gbọọ ya ara nwụọ hapụ ya ya agagharị na onye isi egburu ihe egbe n'ọnụ eme ndị mmadụ asị na na-apụ gị na-agbachite gị n'elu mama maria na maria na-ekwu ihe ahụwara m ihe ahụwara m ihe ahụwara m hei mgbọ ọmakịnabarị mgbọ ọmakịnabarị mgbọ hmm? Wosa. Hey! Desi yaba. Isim busara. Busara. Oh oh oh dia. Eh! Bunyi bena chini yake ni. Ai. Kepana kana chini ya chini. Chini yake ni uchi ai. Mepona. nga kinitezie hey ọ bụrụ iche na anabago m ngwa m ka ọ ya dị na mgbụsi ya dị na ya dị ya dị ya dị ya dị ngani ụbọchị ọzọ ebe anyị eme m ngọji enwere m ọjị ọba ya ọba aja efe mgbọ onye chineke onye na chineke dịrị mgba n'elu ndị one nke narị iri ise nke narị iri atọ nke narị iri abụọ nke ke mama ya

Dais na yiri gigire. Ya nwo ga nwo ga nwo nna. Nna kan ki were nya. Ka mbia no ko puba ko puba. Ko mo so so na po. Hey! Hey! Oya shi o. Ah! Oya shi. Ah! ah hey dana, hey dana. Hey! Umo pa kaya, umo pa kaya. Obri. Odu. Na ngobugo.

mmejepụta mma m agụmju na ata ata tapụ m afọ tapụ m ala bịa bịa ụdara zọrọ ọkpa oke na ofesi ekịta chere mmadụ ka gị na abụọ ime ọnụ ọnwụ na na-ebise na-ewu naanị inyi gị mma m ka mmebe ka ajọ m ọ bụ iche na-aga Opriče! Opriče! Naga! Ej! Opriči bje! Ina fɛn se kita orisala kita sɔca kele fɔ kɔ dugukolo ti mɔ da o. o kana je gom. bɔrɔ ŋmaa bila na ba bila na ɔdan kun ne yɛrɛ n'a kɔ pia. mgbe o ji m ụgwọ kpọrọ nwaanyị bịa n'ọta nkwụ na-eri na akwụkwọ pịa ọ ajụjụ a ka ọ mmadụ na-abụ ifuru zuzu hachasị ka akpa akpụ na netara na pịa mmụọ were abụ ka ya ajụ ya e, ya e. mụ nke o ji ụgwọ mmanya ha gụrụ aṅụ ha kwụrụ m ụgwọ ya ka onye na ihe ha fụchakwu nke ụzọ na isi anya eke ị na-akwụsị afụ ụzọ efizi silas ọnụ m ofufe nwere m ọnụ ofu olo ka m nwere ke nke chọrọ achọ guda guda hmm. ee nwe m ofu ololo ah. kwa mmadụ ịkpọchụ mmadụ afọ ajọ kpọchụọ mmadụ ihe ụtụtụ ka anyị tago n'ọjị ọkụ ụtụ nọ ndị a mere na meke nọrọ mgbe ị e pụtara silas silas silas ijeọma ka anyị tago n'ọjị aka nwatakịrị a anyị atagwo ọjị aka wetara m onye ji wee zo mba eziokwu ka nke ọjọọ ya nke akẹkẹ mi. ndị uwe ojii ga ụzọ. adịwa ụwa. adịwa onye a ga-akụrụ mgbe. mgbe abụrụ m ka m jiri nwayọ. ọgụzi sokwu ya. mma ma dịta ọjị na ọsọ ọjị ụbọchị a. dịta ọjị na ọsọ ọjị. mmiri azọga azọga azọga. sọgbuola m mmagbuola m ndị mmanụ.